aha nne m bụ Nnenna Ogbonna aha nna mbụ mazi Maazị Ogbonna biko achọrọ m ịga n'ezi biko achọrọ m igwu egwu esi m ovem ịsụkwatọ biko achọrọ m nri biko achọrọ m osikapa ụtụtụ ọma anyasị ọma Ehihie ọma. Ka chi Kedu